leenụ n'otu ihe mere taa n'ụlọ ọgwụ ka m kwuoro ọnụ anọkwa nga anụ adịkwata nwere ihe anụkata ozugbo adị otu nwoke ọgwụ nwoke ahụ gara aga ṅụọ akwara ike ọgwụ ike ụnụ ma ihe nwe ọgwụ ike ọgwụ nta na-aṅụ otu ihe ọwa eguzoro anyị nọkwa nwoke agaga ṅụmụrụ ihe aṅụchala ihe ọzọ ya hụrụ imajensi imajensi bụrụ ya bụrụ ya woo woo woo woo woo woo woo landị ya n'ụlọ ọgwụ anọkwa nga anọ na-akụ ihe ọnụ na-ekwu nwoke mmadụ ihe ya ha ka chukwu na igwe o kweghị agbada kweghị agbago mahụrụ nga ahụ a kakwanụ na-ekwusụ ihe mahụrụ kwụrụ ọtọ bịa lele na ihe ọgwụ ihe wụ ee akwara ike ndị ka ike ya anọ na nga na-eme nwoke mmadụ na-eme ka onye na-anwụ anwụ ya nọrọ na-eme ya ọbaha koma nọrọ kọnkọnshọt onwewe ihe ọma ma akụga ntanta asụkwa n'ụlọ ekwe m ụmụnne m akụkọ ket taa nwere ụtọ ọrụ a nke a na-eme asụ ndị nọọsụ ndị dọkịta onye ọbụla ngwa onye ọbụla maka ọ ga-eme anọrọ akpọ akpọ dọkịta machachịghị tonye nke ọwụ dọkịta abịa were ọgwụ agbaala ọgwụ gbaa ọgwụ elu gbaa ọgwụ ala tụtụrụ diripụ laa nwoke mmadụ n'ihi onweghị ihe na-eme na anọrọ ha kwala wute n'ọgwụ samra anụmanụ a ga-eme na ya emechala ihe niile a na-eme otu awụ na-eji otu ihe merenụ rụọ ọrụ dọkịta onye sị na so nwere nọọsụ nwa agba obiọma nwụrụkwanụ nga ahụ na-enweghị na-anweghị di ọlụrụla lụrụla ayụwanụ nọọsụ nọọsụ biko ị nwere ike ijeta aka nụ lee nwata nwoke Obiano ahịọtụ ya aka ahịọtụ ya aka anyị leenụ ma a ga ahịọ ya ahịọwa ya ahịọtụ ihe ọgwụ guzoro hmm, ike agwụ nọọsụ nọọsụ asanụkwanụ bụ nye ọhịa m ọrụ bụ ime abịa ma ọrụ bụ ịhụ ya ihe mmadụ ibe m aka na na na ya ihe m ayowa nọọsụ nọọsụ biko a ga-etiga ego ṅụ kọmpaseshọn na a ga-etiga ya na biil ya ma ya kwụwa biko biko rishi ala ikpere ala amara ma nwoke nọ na arịjụ arịjụ nwunye m anọkwa n'ọsụsụ ọrụ kemgbe nọkọta n'ugbo na na-enwebeghị ihe m mụtara mmere na-eme ọ na-asụ m ihe ọhịa m bịakwutere na mkpọtụ keta nọọsụ asụ oke nọọsụ emechaa akwụrụ maka awụ na life and death a ga-agbachiri nkịtị nwoke mmadụ ekubie nga ihe nọọsụ gijirikwa aka ya emenwu nọọsụ ekwere nọọsụ ahịwala na ya ahịawa ya ahịawa ya ahịawa ya kwada ya nwe mgbidi jeriko mgbidi jeriko adaa nwoke mmadụ atabe ego ụra o hiri ụra ahụ 24 hours ọ ka nọ n'ụra asụ heke emena ya agha ama m onye gaga koria di nọọsụ mgbe nọọsụ larụrụ relationship ọ nọ n'ime ya ọ chọrọ ịlụ ya alụ ọ laruo nwoke mmadụ asụ o gị ga ọrụ gị ga ga ịhụ ndị peshent aka ihe ọha ị na-arụ ngwanụ ya mere mụ na gị aga emekwa ihe agaghị m alụkwa gị ọzọ a na-ekwuso nnukwu omere na ihe ọjọọ to save life biko na ụmụnne m na ụmụnna m ya wụrụ nwụwụ nọọsụ ahụ elee ihe ị ga-eme ya wụrụ nwụwụ nọọsụ ahụ elee ihe ị ga-eme biko onwe ihe ị ga-eme gị debara m ya na kọment sekshọn ka anyị hụ